everywhere dirty. Nonsense. Bịa, Chukwuemeka, Obinna, ele ti di m gịnị TV no here. m n'ọhịa? Chukwuemeka, Obinna. ọkwa ka Naijiria tv na ọchịrịta nọ n'ụlọ a gị na-akpọte nnọọ ndị ndị niile anyị na nnọọ gị na-etigharị tv tv tv gị na-acharị nnọọ tv nnọọ chekpọtazi onye niile maka tv ebu m agba chaa chaa chineke kpọkwa ekwe nsọ ichiri agba chaa chaa nwoke yiri ego obinna ịgba tv m sọrọ owurɛ bɛ nimisi. wa jago ni yɛ hɛ. sɔɔni. wa k'i ti bɛ bɛrɛ. sɔɔni wa ma kɛ a mɛ. i ko ba wa kɛ na o. wa ma kɛ a mɛ. k'i bila wa kan. yes. wa wa k'i jɛ biri tv mu dɛ. ah biri tv mu sigi yan. i kiri wa kiri. o bɔ sɛbɛn. ah k'i y'o bila biri tv. tv bi yan. a sɔrɔ la k'i y'o jate yɛ hɛ. butere what you sow is what you reap echiche ọjọọ ị chere ọkụ ifuru n'ọbịakwutewo gị ah, elu ụwa bara n'ebe anyị nọ amara Chukwu n'ebe anyị nọ amara ya onye ebe m n'aka ka m kere bụbiri bụ ihe obodo niile gị nwecha aka akpịrị na <laughs> mgbe m gba ugwu kpago gbakwuru nna ochie eh? ya si m gaje olee msi ya na m ugwu ọsị m mgbachi ugwu mịpụta n'ụlọ agbachana m ugwu apụtala m n'ụlọ o bute mmiri ịkwa aka o ga-enọ m n'ihu sọ bịakwutekweri o gịnị m n'ihu ụtọ gasị m kpọrọ aka ma kpọrọ aka makwa ya kpụrụ ti n'ọnụ ma kpọrọra achi imi Woo! pious. Hey, na chisonary masonary. Pious. Ada ezonarị Chukwu ezonarị. Ọ nwere ka izonarị nwee Chukwu. Pious ka maka nwunye ya. Nwunye ọfụ onunwe ị nụrụ. Ụmụ nwoke one ka ọ mụtala. Ọ mụrụ ụmụ nwoke one. payos mbọsị ụtụtụ ị batalu na nke m ka m fụlụ ife obi n'igwe kwu gwa gị na nwunye ị gwa maka fasin gwa ya ife ị ga-eme na imesa ụzọ niile emeghe agwasịrị m ịgbanarị ịfrọzi ife ime ị chụọ nwunye ibu chukwu nke chukwu nyelụ gị nke a gị na ya nọ kịta asị m ya ụmụ nwoke one ka ọ mụgoli payos negide chukwu anya na ọnya bụ onye nwe ụwa gbanyalidebe ife ga-azọdebe ya bụ isekpulu a na isi chukwu obinigwe biko gbayalụ m si a ife ga-azọ ya mọda biko eziokwu na-emejọgo m chineke mana ejirokwana m anya m wee mee nwanne m nwoke wee onye ranyere m onye amụma biko gbaghara m bụ eziokwu na m emejọgo akpafugo m akpapụrụ m akpapụ ego niile m sevụrụ n'ụwa ihe niile a na-akpọ sevis m nwere n'ụwa na-atụfuchara m ya n'isi nwaanyị ahụ m gara lụọ ngara ọzọ ụbụrụ ndị ọzọ ụbụrụ anakọrọ m ego m niile wee ha nwa ha nwaanyị kpee ga m so ọ ga-amụtara m nwa nwoke ahụ ya niile ọ nwoke nwoke ahụ ya niile ọ nwoke nwoke dịka mmadụ nkịtị mbụ mmadụ ka mbụ na-ekweta kpọrọ ya mana eziokwu na ezi asụsụ ime ahụ nwata nwaanyị ahụ dị ọwụ m atụgbara ime ahụ ọ dịbugo ime oredi tupu nwanne m nwoke abịa kọrọ m si na e nwere onye dị ime ka mụ na ya na-abụkpa anya bụ nkata na ọ bụrụ na akpọbata ya bụ nwaanyị na ọ ga-abịa mụọra m nwa nwoke ahụ na digel ahụ ya niile ọ nwoke nwoke ụmụnne ya niile ha na-amụ nwoke nwoke ajụkwara m ya sị eke ka ọ ga-esi awụ ọkụ ya sị m mba ọ bata ha na mụ na ya bido di na ma na ihe niile nọ ya n'afọ ọ gbanwere bụrụ nke m dịka onye na-achọ ihe dịka mmadụ nkịtị mbụ m ekweta mana m nwaanyị m tara afụfụ olu o kpọrọ nwaanyị mba ọzọ kpọkpute m na ya biri chere ịmụ mmụọ kwa nwa nwaanyị mana ọ nọọzi be m achụlago m ya kamgbe ahụ taa ka m na-agarizi ụzọ ụzọ ama m ebe m ga-aga mabụ onye m ga-akpọbụ onye m ga-akọsara ebe nwunye ị nọ chọyalịa nwunye ike ịkpọnata ya sekpulana ihe ọnya mgbayalụ ihe ọnya mgbayalụ ọ gbaghali obinigwe agbaghalụgo gị ihe ọra nwunye gị mgbayalụ ọ gbaghali obinigwe agbaghalụgo gị jee chọọ nwunye ya n'imejọlịa nwunye ya ifụli n'anya rinne nwata nwaanyị a ịchụpụ bụ onye nke chineke nna nyere ka na ya nọdụ fakpughe m anya gosi mie ngwa ị mana ịda anụ jee chọọ nwunye gị payos asị m jee chọọ nwunye gị ọsọkwa ya bụ na ọ nọ n'ọnụ agụ ọnụ abụ na ebe ọ nọ chọta nwunye gị ịchọta nwunye gị fụ ya n'anya ị ga-enwe ezigbo anwụlị jee chọ ya lie ebe ọ nọ asị m na ị ga-enwe anwụlị ma ịfụ nwunye gị enwere nwaanyị ndị a nwụla sista Ngozi dị ọcha biko mama ha ama ya hmm, sista Ngozi alụghachigo kwa Bayelsa ha laghachiri Bayelsa yes ha laghachigo Bayelsa cha nwunye m na nwa m nọbụla na nke mụ na onwe m mere travel kamgbe mm. ya jesiri m bata na ha nọ m ga-ama na nsị ka m bịa hụ ha nwunye m dị ọcha eh. na obere nwa nwaanyị afụrụ m ha dadị ha pụrụ ha na dị uman kwụkwụ nwa nwaanyị obere awa uman eh. dị ọcha eh, o soro sista ngozi ha so gaa banyasa biko nwụ na-ewuli iwe nwetụrụ adreesị ebe ha bi na bayasa ma ọ nọmba m nwere ike nweta sista Ngozi awụ m sista Ngozi ahụ mma mpa ya na mma m wuo otu nne mana eme m travel so nwunye m sị ka ha bịa nọnyere ya amachaghị m ebe ha bi na Bayelsa ị nidiri nọmba ha ma adreesị otu m ga-esi achọta ya biko Come to guda fun mai sada har ke jim nomba do eh Yeah, that. Mkeba nke Sister Ngozi. Hey, oh ma'am. Onwere. Um, ah, pious. Pius. Amo pious. Um, pious. Hapụrụ adị ya nwaanyị na nwunye ya for how many months? Unya, get dị ime. Anyị na-ebiri for how many months? Ichefuo ha. Ị bịa ebe ugbo isi m igwu Pius. Ị bịa ebe ime gịnị? Nwoke ọjọọ dịka kage. you want to build your can you get to abandon your wife and your daughter for how many months? You're very heartless. Just get out from this compound now. Before Mehende could see me, see about Pogwana. Ada! him. Ada! Sister. What do you looking at? Don't let dragging me. Oh, Pius, because now here will go. us. Mama, mama, wende, Biko. Biko, Biko. Biko, ezima mwenyemu. Biko, ezima mwenyemu. Uyekwesi. Uyekwesi. Uyekwesi. Uyekwesi.

Adakwa. No, the body school. Baram, biko baram na maa mo ma wene. Biko nsu. Oh, biko anyị ekele Chineke maka na nwa anyị bụ nwa nwoke bụ nwa Chineke na-etinye nwa na n'afọ achọpụtago m n'ihe gbasara ọmụmụ n'aka Chineke ka o si abịa nwoke enweghị ike ime ya bụrụ nwaanyị ma nwaanyị enweghị ike ime ya bụrụ nwoke ọnọdụ anyị nọ n'ime ugbo a ọwụ because of enwere m ọnụ ahụ nke mmadụ wee biri hapụzie chineke wee mee m ga-atụkwasị obi wee lekwasị ya anya ebe ihe ọma na-esi abịa enweghị ọmụ ndidi ọbụna m nwere ndidi dịka esiri gwa m gịnị na mere na aka ihe mana m biko ọ emezi ọzọ biko nke ụlọ onye mụtara ihe zụọ ya kele chukwu o nwere ndị lụrụ na ha mụtaghị nwa ಉಪಯೋಗದಲ್ಲೂ ಮೋಹ ಮುತಾಯ ಮೋಹ ಮುತಾಯ ಮೋ ರಚನೆಗೆ ಗೊತ್ತೇ ಆಯಿ ಭಾರತ್ ụmụ nwoke ejima ụmụ nwoke abụọ nwoke abụọ kéèké mọ́ ó kàkà kí mú báàgì ó ó dẹ́gbà nàìjíríà sí nìkú òkú òwe mẹ́sẹ̀ na kapanion ezebo ìdí ebube àwọn ọmọ tí a máa sí ezebo ọ̀pá gé pụrụ ime ihe niile kò ní sí mú nwa n'ọga mụ nwa o eze m ịdị ebube ndo hey ada ada ndo ada jesus kọrọ na n'ụlọ ada ada jesus ada bịa ogini ogini ogini ada kom inú tó ṣe mí. Jesus. All right, thank you very much. This is Chifimo and his crew. We beg all of you to keep subscribing to our channel, Chief Imo Comedy on YouTube. As you do that, God will bless you.